ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo na-edere ọnụ ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life redio ministri aka akara ndị baptizim Missionary Association nke mba Afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria n'ime ụlọgwuelu nke dị n'ime na Ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a ọnọdụ anya n'ụbọchị nketa ga-ewetara anyị ngọzi na mbuli elu pụrụ iche na aha jizọs kraịst bụ onye nwe anyị emem anyị ga-aga n'iru n'ụbọchị nketa ọbụla dị ileba anya na ihe chineke ya akụziri anyị anyị ga-elebanye anya n'akwụkwọ ilu akwụkwọ ilu isi nke iri na asaa amaokwu nke iri na asaa ilu isi nke iri na asaa amaokwu nke iri na asaa ọ na mgbe niile ka enyi na-ahụ n'anya a na-amụkwa nwanne banyere ahụhụ ka Chineke gọzie okwu nke a ka onye anyị nghọta pụrụ iche na ngọzi so n'azụ na aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru ihe anyị ga-eji mere isi okwu anyị n'ụbọchị taa bụ abụ ezi enyi ka nwanne ezi enyi ka nwanne na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa na akwụkwọ jenesis anyị hụtara ụmụnne josef bụ ụmụ jekọb na mgbe nna ha gosiri ịfụnanya n'ebe josef nọ dị ịfụnanya nke pụrụ iche akwụkwọ nsọ mere ka anyị mara na nna ya kwanyere uwe nke nwere ọtụtụ ihe ọtụtụ kọlọ ọlaọcha na ọla edo pụrụ iche na akwa nke makarịsịrị akwa ndị ọzọ wee gosi ịfụnanya site na nke ụmụnne ya wee kpọ ya asị n'ihi ịhụnanya nke nna ya gosiri ya abịazie wee asị ha wee weta na ha chọkwuru igbu ya egbu maka mkpughe nke chineke nyere enyi ihe ndị a niile pụtatara ihe ọbụla ndị mgbe ha nwudere n'ebe ha na-elega atụrụ nna ha tinye n'ime olulu ka ha si ka ha gbuo ya ofu onye n'ime ha si mba ka ha gara igbu gịnị ka anyị erite na ha bụ na ha gbuo kwafuo ọbara nwanne ha nwoke tinye n'ime olulu dọpụtazie n'ebe ahụ si eresịa ndị ndị ishmel ụmụ ishmael ha sizi ebe ahụ ya ndị ijipt ọba nke pọtịfa wee bụzie ebe ahụ chineke beze wee tụgharịara ya ajụ efu na ụmụnne ya bụ ndị tinyere n'ụdị ọnọdụ a ilekwa anya na na oge nke anyị nwanne na-erekwuzi nwanne ya enyi na-erekwuzi enyi ya mana ọ bụ na anyị leba anya n'ebe anyị gụpụtara ọ sị na na mgbe niile ka anyị na-ahụ enyi na-ahụ n'anya a na-amakwa nwanne banyere ahụhụ mgbe jizọs kraịst bịara n'ụwa o kụziri ihe dị iche iche banyere ịhụnanya n'ihi na ya nwere onwe na-abụ ịhụnanya ndị niile ọ kpọrọ oku bụ ụmụazụ ya niile ndị a sigasị ebe dị iche iche nwegasị ọlụ dị iche iche si n'obodo dị e, na mkpugharị dị iche iche na mkpu dịgasị iche iche mana ịhụnanya ka o ji wee ha n'ihi na ọ maara ebe ọ na-eje n'ihi na ọ maara ihe ọ bịara ime o wee kụziere ha ụzọ nke ụzọ nke enigwe, kụziere ha ụzọ ndụ kụziere ha ụzọ ịfụnanya kụziere ha ụzọ esi eme ezi omume n'ihe niile abịa jụ na ọ gwara ha sị ha na ya akpọọ ha ndị uru kama ya kpọrọ ha enyi n'ihi na uru amataghị anaghị amata ihe nna ya ukwu na-eme ma ihe ọ ga-eji ime ma ebe o zuru ego ma ebe o dosara akụ ya na ihe onwe nwe mana ya kpọrọ ha enyi n'ihi na ya akụziworo ha ụzọ nke nzọpụta na-akụziworo ha ụzọ nke ndụ na-akụziworo ha ụzọ nke ha ga-eji wee baa n'uru ilezie anya nkụzi niile onyere ha efere ha nkụzi na ihe pụrụ iche ihe eji amata nke abụna ka mgbe ọ nwụsịrị n'obe mbụ Jizọs Kraịst elie ya o wee bilite ụbọchị atọ gasịrị ile anya na ihe niile ọ kụziri ha bịara na mmezu atụmatụ niile ahụ onyere nyere ha ha nwafụtago ka ọ pụtara ihe ka ha na-ebikwa ndụ dịka o wee kụziri ha efu na ihe ndị a niile bịara na mmezu dịka o wee kwu ọ bụrụ gịnị n'ihi ezi ntụziaka nke onyere nyere ha nkụzi nke ọ kụziri ha dịka gịnị dịka ezi enyi ọ kụzie ha dịka ka anyị were rite ha uru ka nke ha wee bara ya kama ka ha wee bụ ndị nke ya bara n'uru bara ụwa uru bara chineke uru nwanne m nwoke na nwanne m agụ na-ege ntị ị Chineke uru ị bara ezinụlọ gị uru ị bara ndị obodo gị uru kedu uru ị na n'okirikiri gị n'ebe a maara gị ihe a bụ ezigbote ajụjụ chọrọ ọzịza n'ihi na chineke tinyere anyị ka anyị bụrụ ezi ihe wee nye ya wee nye obodo anyị wee nyekwa n'ezinụlọ n'okirikiri ebe ọbụla maara anyị ị nwere ọkụ ọkụ na enwusi ike ndị ọzọ ji afọ ụzọ ibu nnu nke ụwa ka etufugo ụtọ nnu gị ị na-agbakasị agbakasị ka ede nye ndị nọ gị n'okirikiri ị na-afụ ha ka ose ka ị na-eji ịhụnanya were anakọta ha n'ihe niile na ndị niile Chineke kpọrọ oku ndị niile Jizọs kpọrọ oku dị dịka ụmụazụ ya sọsọ naanị judas bụ onye nke laa n'iyi n'ihi na o ji aka ya wee dọtara onwe ya laa maka oke ọchịchọ nke o nwere ma lezie anya ha ncha niile ndị nke fọdụ onye ma ndị so na iri na abụọ ma ndị nke na-akpaghafa ha na iri na abụọ ndị a niile bụ ndị bara ezigbote uru karịa na ije ozi ha niile ọ bụrụ gịnị na ezi enyi ka nwanne jizọs bịa n'ụwa dịka ezi enyi ha ọ bịa n'ụwa dịka nwanne ha anwụkọ ha nche ọnụ kama mgbe ọ bịara dịka ezi enyi ha ọ kụziri ha ezigbote ihe bara uru ndị abụbụka ndị bara uru n'ụwa ile anya onye dere akwụkwọ niile nke ha dere matiu bụ otu onye n'ime ndị na-eso ụzọ kraịst mgbe nke ya mak ede akpọ ha afa n'ime ndị iri na abụọ mana ọ bara uru na-adịrị akwụkwọ mak lekene anya onye a bụ ndị ozi ndị nke sonyere pọl ndị a niile bụgasị ndị bara uru chineke ji wee mere ngwa ọrụ ịbụ ezi enyi kraịst ịbara bara kraịst uru ị na-aza ezi enyi n'ọnụ ị bụ ezi enyi n'ịkụta mkpụrụ obi nye chineke a na akpọghị ezi enyi kraịst n'ije ozi n'ịkụta mkpụrụ obi n'ịgbasa ozi ọma n'ịfụnanya n'inyere ibe gị aka inyere mmadụ ibe gị aka n'ịdọpụta ndị ụwa na-atụ n'ọnụ n'ebu onye nke kraịst n'ime mmụọ na eziokwu enwere ike ịkpọghe ọnụ ka ị na-agata asị na ịbụ ezi enyi ihe ndị a niile bụ ihe kwesịrị na anyị ga-amata wee tinyekwanye ha n'ọlụ mgbe ị na-eme nke a ị ga-afụ mmasị pụrụ iche n'isonye ụzọ nke kraịst wee sosi ike ị ga-afụ mkpa ọ dị iji wee kpọta bụrụ ezi enyi nye ma ndị nke na-akpọ gị asị n'ihi na mgbe ị na-eme nke ị na-egosi ndụ nke kraịst gosi ụwa ma okirikiri na ebe ibi na ịbụ ezi enyi kwesịrị ntụkwasị obi mgbe ị na-eme nke a ihe ga-agara gị nke ọma dịka osikwe kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị ma ị pụghị ime nke a na ọbụna inweghị ndụ nke kraịst inwe ndụ nke kraịst ọ ga-eme ka ị pụọ n'uru ọ ga-eme ka ị bụrụ ezi enyi ọ ga-eme ka ị nwee ịfụnanya nke chineke ma ọ bụghị naanị ike aka gị ka ị ga eme nke ị pụrụ ime nke site na ịnabata kraịst jizọs dị ka onye nwe gị na onye nzọpụta gị na ọ bụrụ imebe nke o kwesịrị na ị ga-ekwupụta mmehie gị nabata jizọs kraịst dị onyinye nke chineke dịka ka onye nwe gị na onye nzọpụta gị hulata isi n'ebe ọbụla n'oge ugbu ebe ọbụla ị nọ okwu a na-abịa maka gị n'oge dị a ka e wee gbanwere gị ọnọdụ ka chineke wee fụta gị nke ọma hulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a si chineke na n'ụzọ nke gị ma ugbu a na ịlatago ọbụna dị nara jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ka o wee kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ debanye afa gị n'akwụkwọ nke ndụ ka ndụ gị bụrụ ihe agbanwere agbanwe na nke ga-eweta ngọzi na olileanya nke ọma ka ekpere chineke nna anyị nke bi n'eluigwe chukwu nke pụrụ ime ihe niile lee ndị ọrụ gị ndị a ndị nke nabatara okwu gị wee nabatakwana ọbụladị onyinye nke i nyere n'efu onye nwanyị ka ha kwupụtara mmehie ha gbaghara ha kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka abụ ndị ya eketa oke na alaeze gị aha jizọs kraịst bụ onye nwanyị eme gị mere nke a ekele dị chineke na ohere nke na mara nke a kwudosie ike n'okwukwe na isonye n'ụzọ nke kraịst ịgụ akwụkwọ nsọ na mmụta akwụkwọ nsọ dịka o si wee kwesị na ịnọkọ na nzukọ nke ndị kraịst ndị nke kwere ekwe ịgbasa ozi ọma na ịfụ chineke na ya karịa mgbe ị na-eme nke a ị ga-afụ mgbanwe pụrụ iche n'ọnọdụ gị chineke ga-atụgharị gị ajụ dịka otu aha n'aha jizọs kraịst bụ onye nwaanyị eme matani na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Redio Ministry unu nwee akụkọ mgbaama maọbụkwa na ajụjụ maọbụkwa na ịkparịta ụka ọnụ ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa na 08132900111 udo nke chineke kachasị udo niile dị ero n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị. emem.